ilu ndụ na Anambra ilo steeti ye iro n'ofe ọtụ iro n'Ebonyi steeti ye iro n'Abia steeti yo na n'Igbofu na Chukwu iro na Iron steeti, State, yeah. Iron na Hopefort, Iron Ebonyi State, yeah. Iron na Chukwu, yeah. I will be Igbo niile na-egbo funa ejo, nne tisafa na-emebe kiri Igbo obi Igbo ọmụ m igbo bụ eziokwu ịma na onye nwelụta ya ndụ igbo ka nwere obi nwanne obi nwanne maka anyị zere unu nne ntịsa ife mela meela n'igbo ọ niile ndụ siri siri siri kọlụ kọlụ kọlụ n'ife omela ndị igbo emika ka anyị zelu nne ntị sakudo ịma na okwu na agwa igbo bụ eziokwu ịma na onye nwelụ ntị ya lelele ị na-akpọ onwe gị nwafọ igbo n'ịfụrụ igbo n'anya mana gị na nwanne gị mekọ iwe o mee misetyo ịkpọrọ ya onye aba aba abakeleke isi n'osi Nsụka n'ọbụ onye ime obodo nwanne wụcha ntị gị ọfụma na Fuji tani wee bịa ya n'ihi onye si gị kwuo ịbalụchi ego oje onye ntị sa adịghị igbo igbo n'ifuru igbo n'anya mana ifu onye ofe ise ibido wee kpalịba ibido wee sitọba onye ise agwọ ịpụrụ ụzọ chụba onye mfe ise tupu ịchụba agwọ Yanyi oje ti ń ịcha kike ji ti tàlẹ̀ ya. Yanyi oje mezie ego onye ntisa adị igbo chụba n'ọsọ ịjadịje na na-eberuo kenye kwesịrị ịbụ onye igbo n'ifuru igbo n'anya ọdịbụ onye anambara onye kpatara ego oyibo isi na ụlọ ọgwụ ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe ji gbalụ ha ya mere ụfọdụ akpata ego bịa dị ka nwa gị nwụcha ntị ọfụma na mụchitara bịa kelebe ndị ịtalụchi ego ọdị ndị bụ igbo bụ igbo ka iro n'Imo steeti ihe iro nọ na Ofortu iro na Ebonyi steeti ihe iro na Abia steeti anyị tabofu na Chukwu ihe enwere obi nwanne ịmanịchaka m ebe Igbo obi Igbo ịchaka ebe lọ. Chineke sáfà lẹ́bẹ̀ náà kìtì àìjọ. Àìjọjọjọ. Jẹlẹbẹ jẹlẹbẹ jẹlẹbẹ akulusa. Jẹlẹbẹ jẹlẹbẹ ta jẹlẹbẹ ọbụla ezunu ka mụ na-agwa ife na bụ sọsọ ị na-akọrọ mụyi ibe mere gị na Ebonyi steeti jemere gị na Anambra jemere gị na enugwu steeti na abịa steeti ibe mere gị na Imo steeti ọkwa ka iwe tinye nkewa ụmụ gị resọrọ asọrọ ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na-agwa ozugbo n'ike ịma na okwu na-agwa igbo bụ eziokwu ịma onye nwere ntị ya ntisa melụ n'ala igbo ije dị siri ike ọlụlụ dị na nwunye na n'igbo ụfọdụ siri ike ewuo maka gịnị ndị okenye adụrụ ana karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ọgọ ndị ebonyi ọ chọrọ ọgọ ndị enugwu afa chọrọ ọgọ ndị abịa ọ chọrọ ọgọ ndị imo steeti ọ chọrọ ọgọ ndị anambra ife ọ bụ nkewa ọyịmụhụchatị ka m ya

ụfọdụ bụ MPs ya na CEO outside and Igbo ọnụ vive ga-aba na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya ebe o si tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu ovuka bụ na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na ebute bụ nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuo n'obi ije ahịa obi ije ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola esụba alụfa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe ọkwa sọsọ ka ilie nwanne gị iwere nata ego nwanne na-ekwu ịtani ịta kaji wee bịa

Irọ́ mo steeti ye. Irọ́ ni na o fọ̀tì. Igbo na Ebonyi steeti na Abia steeti. na Chukwu. Enwere obi nwanne. Ịma na ịchaka oh. m igbo obi igbo ntakebe kamụgụlụ ịgba kene nneọma jide obube. mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na na-aga onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwu na mụ bụ na ịgba kenere chiftochukwu ọkafọ ugonna na ogidi chairman ceo Linton Group of Companies yo Linton Hotels Linton Foundation Linton Care onye bụ ule bụ n'obusigo tụtụo chukwu bụ nke afọ ụtụ maka anyị jee na panama anyị kene mmiri ọma Daniel Dixon mmiri ọma na panama Chioma CEO aha Land Global Limited ọkụ inwere enwe onye ọma n'isolusibe ọma na m na gị chibu mmiri ọma na panapụ udogbu ụtụ ịgba anyị jenu na ndị ọba enelu gprs ndị ọba niile ya obi na ezi nwa ihe egbuo onye nwere ya nwere ibe onye ịchaka na-ekene ya n'odogwu na ibe nwere ibe ezi imela ọgọ gaba ọkpatozuru ọra na ọbụ oche ego ifeobi na nwunye bụ obi kụba ma pụta maka anyị jenu n'ekwula ọbịa kenelu m adịresị ndị ekwula ọbịa ndị nne ọ bụ onye ka mụ na-ekwu Mr. na Ezokafọ Dorizaza onye nwere ya nwere eji akarịsị iwe mere anyị nọzuo ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị nnekwulọbịa ewi na-acha agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge ndị aga n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Tresom Sodo ya na netkomasio nwoke nọ mmewulife machi na-emela jodo